ana m ajụkwa ụnụ na-asị ụnụ again ee ụnụ ahapụrụ ijele ka ijele nwụọ na nga ụnụ ahapụrụ ijele ka ijele nwụọ na nga ijele raidon kelee ebe ụnụ nọ ijele you are a force to reckon with kelee ebe ụnụ nọ ijele we stand by you we stand with you kelee ebe ụnụ nọ ka even ji wee hapụ this guy ka ọ nwụọ ọkwụ n'aka ụnụ ka that guy nọ kịta ahụ ọkwụ n'aka ụnụ ka that guy nọ kịta that guy has been granted bail his condition is deteriorating ụnụ hapụ ya dịa bụsasie ego niile atụtara ya ma ego ereziri e, nye weta ụnụ bụsa the money lie the money na-eche ka ụnụ manụ nwere akụkọ ahịa akọrọ ụnụ uh, you people asịkwana na ụnụ enweghị update ijere condition ijere do very bad condition ijere do very bad that guy just were like a know life here. That guy just were like a maybe see a life here because of pride. Yeah? Atu ego. Ego atụtara unu rie ihe. Kedu ife na-eji owere ego a jee kwụọ ndị a na-eweta property eji ana mmadụ na bel. Yeah? Unu were ego rie je na forge so paper na-eweta na Nigeria today ka ihe eweta forged paper. Admit ye ye. possible now. Yeah? Unu rie the money. not even to to to to manage to bring money for his dialysis his case his condition is becoming worse can make where categorically care ka unu if anything happened to that guy Obareya ya after all it's not as if na nọ na love okay? because all no no love ya ọfụma from the one ka unu ya where caution ya if I'm nwere ike manye ndị na today because because of negligence unu and either achọ sacrificial lamb unu ya eji wee nụ ọgụdụ ụlọ unu ịghọtago unu fụzi onye isi ike fụzi onye isi ọkpụkpụ fụzi onye mpakodu n'ime unu ewere edebe n'ihu line up na azụ ya the same way unu si emetụ very dark man right now ịghọtara unu echefuo na onwe na onye nke unu kwakpuru n'ime ebe ọ anụ ana ụnụ ihe jeenụ kpọpụta ijere ebe ọ nọ ọkwọ n'aka ụnụ ka ọ nọ n'aka ụnụ ka ọ nọ na na agwa ha na agwa ọsọ ọnụ ejighị ọnụ etinye azụ n'ofe ịghọtago ejighị ọnụ etinye azụ n'ofe ma e, e yujua ilu na alaiki iti so sad that na e, nna m ochie na-atụ inu anụ na mọchụarị kịta ịghọtago ọ pụta ọsị na aha ebu ịgba na-eti ọnụ iburu ịgba ịkụwa ịgba na onye ite iji ọnụ enye mkpọtụ ịghọtana iburu ịgba ị na-akụ ịgba ọha iburu ịgba ị na-enye mkpọtụ mee na ife unu ji wuru otokwu mee na ife unu ji wuru dide so enu kpọpụtada gaị ebe ahụ ọ nọ agrant gị ebe ịghọtago gọọmenti jos debere unu ya safekeeping de na-ehicha unu ka unu mitie up gbọkwa na ego unu riri onye mara ego oriri nya onye mara ego oriri nya gbọọ mana njụ na ụnụ anya agbọ ego ahụ ya agbawa unu ịghọtago ego ahụ ya agbawa unu unu jos that guy that guy dalu win n'iyi complete because of pride and arrogance what is happening today i want him The same way, it's now one very dark man now. I want him. The same way, it's now one very dark man. Ndị ya gbasatakwa na-asị ya ezugo eh, KC very dark man dị from KC jele tell me ka o si wee dị iche echi niile kịta onye ọwa egwusisi ọkwa anya mmiri ma wee chi niile akpagharị ya mere fundraising ee eh? dadi ifere ngwa ahụ na-ejighọ mkpachakọ nsị egbe were agba adaka ịmahụ e na ọmụ ife okwuru eh? ego u case money na case ee money is case ego is money ego is case case is money ịghọtago anyị eji ọnụ nkịtị eko case abịa ha eji ego adachiri mmadụ adachi eko case ka ụnụ mara ya amara freedom is expensive so why you still have your own do everything do possible to protect your freedom to sustain your freedom when you find yourself sharing n'aka n'ọkpa you will value the freedom you enjoy today hmm? you people should gbọkwa ego niile oriri ụnụ mara ego unu riri n'isi jere gbọkwana ya were ụlọ ego a jee ife eji wee weta that money you go and hire those people na-eweta property eji wee je na elu mmadụ let them bring a property unu ya fix unu ewe kpọpụta dat guy ụnụ akwụọ ụgwọ agwara ụnụ kwụọ ụnụ nwere ego ụnụ kara aka ụnụ nwere aka ọrụ anyị nwee nwe ha aka ọrụ anyị nwewo ndị ụnụ na-asị go and find job ee na-akwụ anyị ụgwọ jeenu chọkwazi onye ya kwụ ụnụ ụgwọ wolu na ego ahụ eje beelu ijere dozimin data that uh, paymasters ijere ha aka ha aka dozi min na paymasters ijere ejiri ego dozimin na ndị na-etinye ife ahụ ọ na-ekwu na ha enwere osisi yes dozimin na ọ trọstụ ha dozi na ọma ha ife ha dị capable of doing before wee jee rụọ ọrụ ha diri ya am asking so jeenu gbawa banki eluigwe ma unu eje gbawa unu si nọọ ọkụkọ mmadụ jekwuru mmadụ na ọ bụla god unu si na man is god to man and not god dị mma bi no and not god nọ n'eluigwe ewu god mmadụ ịghọtago so gbakwurunu ndị ụnụ ya agbakwuru ụnụ si na onye nwee nsogbu ọgbakwuje mmadụ ibe does it mean that it's over six months jere ji wee nọ na detention na afụgo onye agbakwujeru ee ọkwụ na afụgo ọ na afụgonu na ọhịa ife niile ka mmadụ na-azụ mmadụ n'elu ịghọtago in this case faith ya nọ n'aka chukwu n'aka chineke ka o weche faith ya tiketa anything that happens from now should be considered as, as miracle because it's so obvious that man has failed him so it is left for god to bring now a divine person nya onye ahụ ya bụ sanctioned by heaven onye ahụ ya resist mu the the temptation of not coming to help ijere so faith ya kịta dị n'aka chukwu ụnụ amarago kịta na na ife nere mmadụ na ọchineke wuo onye ọ na-adụ n'aka ọchineke wuo onye ife ada anyị ghọtago capital oil and gas ndị nwere aka ọrụ go and look for job go and look for job you are being paid unu niile nwere aka ọrụ ebee ka unu nọ hapụrụ da guy ka ọ nwụọ da guy nwụọ bara edu n'isi unu hapụrụ ya unu ewere na-eji atụtara ya mesara aka ndị ọnụ ndị oji ọnụ ejighị ego oji ọnụ ejighị ego oji ọnụ ejighị ego oji ọnụ ejighị ego oji ọnụ ejighị ego jeribel that guy ọ kwado mgba ka m na-agba ana m ama ọkwa ịmana nna agba ọsọ mmiri bifo ozowe zion eji ozugbo ijere ka ụnụ marụgwo zion eji ozugbo ijere for the mere fact that na court a grant gay bail it means that no just nọrọ na possession of government pending the time or you bail condition but on this case nurse kwụ n'aka zion o ka ịmarụkwa amarụ ọkwụ ụnụ nwa ji ụnụ na ya akpọpụta ya ịghọtago onye riju ha afọ pụta ọgọgharị ya nsị onye riju ha fọpụta ọ sị na ya mụwa mmadụ ịfụ ịpụta ife ebe onye ofu ọkpa na-aza akwa akwa ọkwụrụ onye ofu anya na-azụ ọfụchara fancha ịghọtago onye ebu ha aka na aba na-azụ omechara fancha ịma ọnụ ọ chọrọ ezigbota njọ so jeenụ kpọpụta dat young man n'ọnụ kwa wiri ya ebe ọ nọ I will keep reminding na-ama ọkwa ada oke mkpa ka ọnụ ghara isi na ma ekwughị onye ụkpa na okpoko gburu ntị ọ tụrụ kpọkpọ sịrị na anyị akwa nne ya eji ọnụ wee tụjisichuo isi niile dị ebe ahụ were ụbọchị anyị akwa nne otuto wee tuwe n'ọnụ ịghọtago ụnụ wụdị typical example of that ọtụrụkpọkpọ ee jeenụ kpuchaa nsị ụnụ ụnụ nyụrụ jeenụ ife ụnụ nyụrụ ịghọtago jeenụ kpuchasị ife ụnụ kpuchasịrị ụnụ nyụrụ ife na-esi ee ụnụ nyụrụ ife na-esi ọkwado oke mkpa ka mmara ịfa iketụwa anyị daalụ